Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 1, Dialogue for Listening. Icheele, ee ifudala ahụghị a, mma ka ikwene. Ọ dị mma, ihele ole? Achọrọ m ịga ahịa. Gaanị. Ọ dị mma. Dialogue for practice with build-up. Ite. Ite. Itele. Itele. E. E. Ifu. Ifu. Ifu da. ịfụda ee ịfụdala ee ahụ ahụ ghe ghe or ghi gị gị or gị gị ahụghị a ahụghị a ịdị ịdị adị Adị mma mma (adị mma) adị mma (nke) (nke) or (ke) (ke)

olee olee ọ dị mma ijele olee ọ dị mma ijele olee ịchọ ịchọ achọrọ m achọrọ m Achọrọ m ịga ahịa. Achọrọ m ịga ahịa. Gawanị. Gawanị. Ọ dị mma. Ọ dị mma. Dialogue for practice without build-up. itele ee ịfụdala ee ịfụdala a a adị adị mma keikweni keikweni ọ dị mma ijele ọ dị mma ijele achọrọ m ịga ahịa achọrọ m ịga ahịa gawanị Ọ dị mma, ọ dị mma. Dialogue for comprehension. Iteele. Ee, fụtala. Ahụ ga. Ọ dị mma. Kegikweni. Ọ dị mma. ole? Achọrọ m ịga ahịa. Gawanị. Ọ dị mma. Drill 1.1 Useful words. Ya. Ya. Mụ. Mụ. Owere. Owere. miri Mmiri. Nga. Nga. aha aha nga aha nga aha Part A Variation drill on a basic sentence. Achọrọ m ịga ahịa. Achọrọ m ịga ahịa. Mmiri. Achọrọ m ịga mmiri. Ị Ị chọrọ ịga mmiri? Nga ahụ. Ị chọrọ ịga nga ahụ? Ọ Ọ chọrọ ịga nga ahụ. Owere. Ọ chọrọ ịga Owere. A mụ. Achọrọ m ịga Owere. Ahịa. Achọrọ m ịga ahịa. Part B variation drill on the same basic sentence with the substitution words given as independent pronouns. Achọrọ m ịga ahịa. Mmiri. Achọrọ m ịga mmiri. Ya. Ọ chọrọ ịga mmiri. Owere ọ chọrọ ịga Owere ghe ị chọrọ ịga Owere nga aha ị chọrọ ịga nga aha mụ achọrọ m ịga nga aha ahịa achọrọ m ịga ahịa Drill 1.2 Phonetic drills on vowels Part A E initially before various consonants Ibe Ibe Ibo ibo igbo igbo ide ide idewe idewe ife ife iguzo iguzo ighe ighe ife ife ihu ihu ije ije ikpe ikpe iri iri iso iso ishi ishi ite ite ite ite ivu ivu iwe iwe iyi iyi izu izu iji iji iche iche igwe igwe ikwe ikwe inwe inwe inye inye Part B i e, finally. Ibi e, ibi e, di di ji ji mmiri mmiri peni peni iri iri ishi ishi iti iti iyi iyi oji oji enyi enyi Part C. a e, initially before various consonants. Ibo, Ibo, Ibha, Ibha, Igba, Igba, Idi, Idi, Irha, Irha. efu efu ịga ịga ego, ego, ịgha ịgha ịghọ ịghọ ịjụ ịjụ ịkọ ịkọ ịkụ ịkụ ịla ịla ịmụ ịmụ ịnọ ịnọ ịpa ịpa ịkpọ ịkpọ ịrụ ịrụ ịsị ịsị ishi ishi ịvụ ịvụ iwu, iwu, iya, iya, izu, izu, ịchọ ịchọ ịcha ịcha ịgwa ịgwa ịhwa ịhwa ịkwụ ịkwụ Part D E finally Ịdị Ịdị sị sị kwanị kwanị anyị anyị ashị ashị ndakịrị ndakịrị mmi mmi nkụzi nkụzi Part E. U initially. Ube. Ube. Ugbua. Ugbua. Udi. Udi. Ujishi. Ujishi. Unere. Unere. Unu. Unu. uru uru uyo uyo ukwu ukwu Part F. U finally. Nsogbu. Nsogbu. Iru. Iru. Unu. Unu. ivu ivu jun junu, chukwu chukwu ukwu ukwu igbu igbu iku iku tutu tutu izu izu igwu igwu Part G O initially ụbọchị ụbọchị ụgbọ ụgbọ ụfọdụ ụfọdụ ụgha ụgha ụkọ ụkọ ụmụ ụmụ ụkpa ụkpa ụra ụra ụtụtụ ụtụtụ ụzọ ụzọ ụchọ ụchọ ụcha ụcha ụkwụ ụkwụ ụgwọ ụgwọ Part H. Oh, finally. efu efu ego ego ịhụ ịhụ ịjụ ịjụ ịkụ ịkụ ịkụ ịkụ ịmụ ịmụ ịnụ ịnụ ịṅụ ịṅụ ịkpụ ịkpụ ọrụ ọrụ ịwụ ịwụ ịzụ ịzụ ịgwụ ịgwụ ịkwụ ịkwụ End of Unit 1